iwe ndị ọma nọ n'ụlọ hmm, abịakwa nnụ ama na unu ya asịla m bụ anya fụ na ọha ee mana ọrụ unu bụ igbo si na ọkpa na-aga walawala na-aga anya na-aga walawala na-afụ ya mgbe na-afụ mfụrụ ana abịa m ka mụ na unu tụnyere ka anyị kwue maka ya ka anyị nene o wee bụrụba ofu nwanne anyị ndị ekwere eh, ndị ndekwu wee kpọọ olili anyị wee galue ife gbazigharị wee bụrụ ewee na-etinwe ikolobịa ipim ipim ka ife ome asị na obulu ndị nwa nkịta lie na ọtara nwa nkịta wee si wee gbaa nghali ya na mmadụ na nwa nkịta azọkwu ụgwọ ọkụkọ okwu ụgwọ anụ o wee fụ onye wee sị m gịnị ka m kafugo ee na nne na-agbakọ ego nwa nkịta na-eli n'ọnwa n'ọka ụgwọ ọnwa onye na-enyekwu ya m wee sị na eziokwu maka ọ bụrụ na ọ buru eziokwu na ihe na-etinye ife na ọtala anụ ọtara anụ ọkụkọ nwa nkịta wee na-asị bịakwa nle ebe mmadụ na-azụ ọkụkọ na-azụ ya na nkịta na-azụ ọkụkọ nwaanyị ana n'ozi n'ọgba ha nju afọ nwere onye zam. m ọ na-anụrụ nwaanyị bụ na dị ụmụada ma ọ nwunye ma ọ nne ana n'ozi na ngwulu a o wee bụrụ ya bụ ife ka m ji wee na n'iwu bụ n'ụlọ ọbụla nwaanyị adịkakwanụ mkpa <laughs> otu a nsogbu anyị si dịka anyị si wee dị mkpa maka ọ bụrụ na nwaanyị na ya ikekwa ọ chetala onye ọbụla nkie okie onye ọbụla okie okwu nwa nkịta okie anụ ọkụkọ ya ikezikwa nwa nkịta taa anụ onye odibo na-eneta nwa nkịta atọ ụkpụ na aghọtazi m ya bụ ife wee gbaa nghalị maka anyị bụ igbo adịkakwọnụ igbo ebukakwọnụ anyị ife eji mara anyị bụ ineta mmadụ anyị ara na-agbanwezi agbanwe ya ka m jikwa wee si na unu maka m si ekwu na mfụrụ ana na mma ekwu maka ọdịmma anyị niile ọdịmma anyị bụ igbo na igbo amaka eh, tupu m bịakwa oge ọzọ unu echezokwana onwe ife dị aṅaa afụ onwee ka ife si gaa aṅaa maka na asị na agwọ ofu onye fụ agha aghakwa ighe eke mụ nwa fụrụara ya bụ ofu agwọ abịa nka mụ na unu kalie anya ka ọ na-agha na eke ka ọ dịgodunu